mp3juice.com.ng. Nri ndị Igbo na-atọ m asụsụ Igbo na-atọ m egwu ndị Igbo na-atọ m ọdịnala Igbo na-atọ m hey maka na abụ Igbo amụrụ m n'ala Igbo ana m asụ Igbo na anụ na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke asụsụ igbo ha naghị asụ ndị mụrụ ha na-ezi ha bekee kedu ihe bụ uche ha onye na-eme igbo esoghị n'ihe a na-eme igbo ebe ala igbo ebe ọsọ na-achụ asị ka gbawa onye na-anaghị anụ igbo nwanne ọ ga-aghọta mbanụ ọ bụrụ onweghị mana ọ ga-egbu ya ọ bụrụ ka ga were onyinye ọkwala ya onye igbo na-amaghị igbo ihe mere ya maka na nke anyị bụ nke anyị ka anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị igbo amaka igbo atọka igbo amaka igbo atọka nwanyị mụrụ ụbọchị gị ọkwa eke ka ọ bụ nwoke amụrụ ụbọchị afọ ọkwa afọ ka ọ bụ onye kpọrọ ya ọsị na ọmanza ọ bụ na aha nkịta ka mma o agaghị m agọ nna m o agaghị m agọ ala m o ibe m sa m ọnụ ihe mbụ njighe m ọnụ eji m asụsụ igbe m ọnụ eji m aha igbo eme ọnụ onye igbo na-amaghị igbo ihe mere ya o mba ọbụla na-eji ife ha eme ngala o anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o anyị na-akwalite n'ihe anyị o maka na nke anyị bụ nke anyị o igbo amaka igbo atọka igbo amaka igbo atọka ka anyị jisi ike ya dara mba o emesịa na ọ ga-adị mma o ife dị ọkụ ga-ajụ oyi nne pụta ka itere wee nna pụta ka itere wee agbọghọ ka itere wee okoro pụta ka itere wee nri ndị igbo na-atọ mbọ asụsụ igbo na-atọ mbọ egwu ndị igbo na-atọ mbọ ọdịnala igbo na-atọ mbọ hey maka na abụ m ada igbo amụrụ m n'ala igbo ana m asụ igbo ana m anụ igbo anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị anyị na-akwalite n'ihe anyị maka na nke anyị bụ nke anyị igbo amaka igbo atọka igbo amaka hey ịgbatọka mp3juice.com.ng